n'obi igwe nnewi ka anyị batara n'ụbọchị taa na mpaghara ebe nke anyị nọ ya kịta bụ na akụkụ nwa ya nwoke nke abụọ unu n'anya unu ga-afụ ejiji o ji wee chie ọzọ maka na chiri ọzọ na na Nnewi inekwazịa anya ị ga-afụ ma eze ma eze edebechalụ n'obi ahụ na ngwongwo o ji wee chie ọzọ dịka o si gbatakwụlụ n'ala Igbo na ịbata na be mmadụ na a ga-echelugo nzu iji wee gosi gị na anabatara gị ebe ịbata dịka ọzọ si wee kwuru na abịa n'ịtụ nzu n'ala Igbo nzu akala nzu onye mmadụ tụrụ na-egosi ebe onye ahụ torogoro na mmụọ ọ tụrụ nzu dị ka ọzọ si wee na-atụ nzu ya na onye ya na ya nọbụ eze ụmụ okorobịa bụ the youngest ọzọ enwe na Nnewi bụ Tobe Osigwe unu gee ntị unu ga-anụ ife ndị ọzọ ọ kọwasịrị na ya bụ ife maka na a sị na nwata gwa nna ya ha ebe ọ na-eje nna ya ha agwa ya ife ọ ga-ekwu ma ọ ruo nwanyị gold nwanyị ya wụrụ ta ha naghị nwanyị nsogbu agwụgo nwezi udo <clears throat> ọkwọ ngo nwaanyị a na-echiri ọzọ na-agba ya ọta ah, onye chiri ọzọ o chitere ndụ chite ahụzi ike nọ ya maka nka ndị mmadụ amụrụ ife from him ọ na-enyere ndị mmadụ aka maka na ọzọ ọgaranya ọ nọ ebe ọ nọ ife niile a na-erokete ife niile dụ mma ahụ n'ọzọ ka ọ dị ife ọjọọ gbatee letee Eh, na onye ọra n'ebe ahịa ka ike na-aba n'ike ndụ na-arụ isi ike a sị na onye ọra ya adụ maka ndụ isi ndụ onye onye ya nke ya ya na onwe ife ya mụ o onye esi na ya ya nwụ na ha nwụchara

wọ́n sì na mmadụ ka echi n'echi ada agwụ agwụ ee ka kaka ya ama jijiji agha ejiri ọ bụ etu a ekwuru ya ka uskoro mmụọ afịa naanị ụbọchị naanị etu a nọrọ ejiri mana eziokwu